AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị udo dịrị gị ya dịkwara gị na mma ama m na ụbọchị nke taa gara gị nke ọma gị na ezinụlọ gị biko gị onye na-ege ntị anyị abịala n'ihe omume anyị dịka anyị na-eme kwa ụbọchị chetakwa na anyị ka nọkwa na nri ndị ahụ anyị nwere ike iri ka obi anyị wee bụrụ ihe dị nke ọma ihe ga-adị ndụ bụrụ ihe ga na-enwe ahụike mgbe dum anyị wee bụrụ ndị ga na-enwe obiọma mgbe niile mkpụrụ osisi nke anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị nke taa bụ nke a na-akpọ walnut walnut ma ọ bụ ọkpa ọ na-eme ka obi anyị nweta ikike o ji eme ka anyị na-eku ume ọ na-eme ka obi anyị nweta ikike nke ọ ga-eji na-arụ ọrụ nke ọ ga-eji na-eme ka akwara ndị a dị n'ahụ anyị bụrụ ihe ga na-evu ọbara na-aga n'obi anyị na-abịa n'isi anyị abịa n'ụkwụ anyị anyị ewee bụrụ ndị ga-anọ na ahụike ọ bụ ezie na a na-ekwu sị na mkpụrụ osisi bụ ọkpa maọbụ wanọt bụ nke sitere na ala eshia bịa ma hụna na ebe ọbụla ị kụrụ ya n'ebe niile ụwa sọtụrụ ọ na-eto ebe ahụ nke ka nke obodo ndị ahụ ndị gbara mediterania gburugburu ọ na-eto ebe ahụ na-emekwa nke ọma gị bịa n'akụkụ nke ụwa nke anyị ebe a ọ na-etokwa nke ọma ọ dị mgbe e kwuru sị na wanot bụ nri nke akpọrọ aha maọbụ nke onye ọbụla na-eji akpọrọ ihe bụ onye mediterenia n'ihi gịnị a na-eto mkpụrụ osisi a a na-eji mkpụrụ osisi eme ọnụ n'ihi gịnị ọ na-enye ahụike nwekwa ọgwụgwọ nke ahụ ọ na-agwọ obi bụ nke karịsịrị mkpa ndị mmadụ ji ha na-achọ ịhapụ walnut ma ọ bụ ọkpa aka gịnị bụ ihe ndị dị na walnut ihe ndị ahụ na-eme ka o ikike nke ime ka obi anyị bụrụ ihe nọ n'ahụike ọ bụ otu n'ime mkpụrụ osisi ndị na-agbapụta mmanụ ọ na-ewepụta mmanụ dịka mkpụrụ osisi ndị ọzọ dịka ahụekere maọbụ granọt a chọpụtara na ọtụtụ ihe ndị kwesịrị imezi ahụ anyị ime ka obi anyị nọ n'ahụike jupụtara n'ime wanọt mkpụrụ osisi ọzọ eji atụnyere ya bụ nke a na-akpọ brazil nut anyị agaghị akpọtụ nke a aha n'ihi na echeghị m na anyị nwere ebe a ahụbeghị m ya n'ihi ya anyị agaghị akpọtụ ya aha ihe a na-akpọ kalọri juru eju n'ime wanọt gịnị kpatara kalọri ji ju n'ime wanọt ọ bụ n'ihi na ọ na-agbapụta mmanụ dịka mkpụrụ osisi nke a bụ ihe ndị a na-enweta n'ime wanọt mmanụ nke a na-agbapụta na walnut a na-achọ ime ka anyị mara na ọ bụrụ na ị welie ya bụ mkpụrụ osisi elu ị ga-ahụ oke arụ ya ha ọ bụ mmanụ ndị a dị ya n'ime bụ ihe na-eme ya ka ọnya ya arụ ahụ wanọt dị mma n'ahụ nwere ike ọgwụgwọ karịa almọnd nke anyị si na ụmụaka na-akpọ frut ọ dị mma na ahụ karịa hazelnut ọ dị mma na ahụ karịa ahụekere dịka anyị na-ekwuola ekwuo mmanụ ndị a na-agbapụta ya n'ahụ bụ nke eji kekọta ya na ya n'ihi gịnị mmanụ a e mere ka anyị mara na ọ bụ unsaturated fatty acid kedu nke bụ unsaturated a na-eme ka anyị mara na mmanụ nke bụ unsaturated fatty acid anaghị egbu anyị kama ọ na-enye aka n'ime ndụ anyị o nweghị ike ịkpọchi akwara anyị o nwere ọtụtụ ihe ndị ọzọ ndị dịgasị iche iche nke mere anyị ji na-ekwu okwu ihe gbasara wanot n'ụbọchị nke taa o nwekwara mineral a na-akpọ lesitin ọ dị mkpụrụ ihe abụọ nke anyị na-agaghị gbata ụkwụ na ihe gbasara wanot ihe ndị a na-akpọ ha fati acid otu n'ime ha a na-akpọ ya linoleic biko ewela iwe ma a na-akpọ ihe ndị a tutu m akpọọ ha n'okwu bekee achọọla m otu m ga-esi wee gbuo ha mkpirimkpi ma chọpụta na anyị kọwawa ya n'Igbo ọ gaghị ekwe ido onye ọbụla anya a na-ekwu ya otu ọ ga-esi adị mfe ọ bụkwaranụ na ị were akwụkwọ na-atapịa ihe a na-akpọ dikshọnarị nke ahụike gị nwee ike hụkwanụ ha chọọ ihe ndị ahụ n'ụzọ ọ ga-ewe gị anya karịa ile ole ka eziokwu a na-eme ka anyị mara na ọ bụ ezigbo ihe dị mkpa nke dị na wanọtụ a na-enyekwanụ ahụ anyị maọbụ obi anyị ahụike gịnị bụ otu ihe dị mkpa dị na na-arụ n'ime ahụ anyị ma ọ bụrụ na anyị taa wanọtụ ọ na-eme ka mmanụ ndị ọjọọ ndị dị anyị n'ahụ bụrụ ihe gbadara agbada ọ na-enye aka mee ka ọbụna akwara ndị a gara n'ahụ anyị ndị na-eme ka ahụ anyị bụrụ ihe dị nke ọma ma ọ bụ obi anyị na-arụ ọrụ nke ọma bụrụ ihe a kpụrụ n'ụzọ kwesịrị ekwesị ma ọ bụ dozie ya n'ụzọ kwesịrị ekwesị ọ na-alụpụta n'ahụ anyị ihe ndị ahụ nke na-alụso nrịrịa ọgụ ga-abịa ime ka obi anyị bụrụ ihe na-aga adị ike mgbe ọbụla o nwere ihe a na-akpọ lilionenik acid ebe a ka anyị na-esi enweta fati acid a nke a na-akpọ omega 3 anyị ekwuola okwu sị na omega 3 ị na-anụ ya ịga ebe a na-ere ụmụ ihe ndị a na-eji enyere ahụ aka n'ụlọ ebe a na-eretụ ihe ndị dị ka ọgwụ ị ga na-anụ omega 3 omega 3 bụ otu ihe ya na provitamin a ụdị mmanụ nke a na-enweta n'ime fati acid a dị n'ime walnut bụ ụdị nke a na-enweta site n'azụ anyị na-ata ọ bụkwa nke na-agbada ọbụna mmanụ ndị ọjọọ ndị dị anyị n'ahụ ọ na-eme ka ọbara anyị dị ọcha ọ na-eme ka ọbara ghara ịkpụkọ n'ime akwara n'ime ahụ anyị ọ na-eme ka okporo ụzọ ebe ọbara si na-agba n'ahụ anyị bụrụ nke ghere oghe nye ọbara ndị ahụ ka ha wee nwee ike rụọ ọrụ n'ime ahụ anyị dị ka o si kwesị ọ bụ naanị site na walnut ka ị ga-esi nweta ihe a na-akpọ lenonic acid abịakwanụ n'ime ka ahụ anyị gbasie ike wanọt nwere ihe ndị ahụ na-eme ka anyị bụrụ ndị gbasiri ike dịka a ga anyị na-alụ ọlụ ike ume a ga-agwụ anyị ngwa ngwa shuga nọ n'ime wanọt ehighị nne n'ihi nke a na-asị ka onye ọbụla nke na-arịa ọrịa mamịrị biko na-ata wanọt gị bịa na nke protein wanọt nwere protein ebe ọ dị ukwuu o nwere protein karịrị nke ahụekere o nwere protein karịrị nke frut maọbụ almond anyị na-ata ọ bụ ezie na amino acid adịghị ukwuu na wanot ma mgbe ị were mkpụrụ osisi abụ wanot rikọta ya na nri ndị a na-akpọ whole grain dịka wit oat maọbụ rice n'ezie ị ga-enweta ihe ndị a gị onye na-ege ntị echi ka anyị bidokwa ndewo ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com at yahoo dot ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụọ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke oh. psalmist unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa chineke ga-agọzi unu ọ ga-anọnyere unu ọ ga na-agba unu ume n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke ọ kwadoro anyị n'ime akwụkwọ nsọ chineke isiokwu anyị n'ụbọchị nke taa bụ gịnị mere kraịst ji bịa n'ụwa gịnị mere kraịst ji bịa n'ụwa ana m ekele unu ndị na-ege ntị unu abịala ya onye nwaanyị gọzie unu ana m achọ ka anyị hụrata isi kelee onye nwaanyị kelee dịrị ọba nke eluigwe otuto na nsọpụrụ dịrị gị n'inye ụmụ gị ohere ige okwu gị nyere anyị aka na mmụọ gị ka anyị gụọ ma ghọta ma ziekwa nke mba eziokwu ruo nzọpụta n'aha Jizọs bụ onye nwaanyị amen ihe jizọs ji bịa n'ụwa mbụ n'ihi ọnọdụ ọjọọ nke ọ hụrụ n'ime ụwa gbasara mmadụ n'ihi na chineke nkere mmadụ na oyiyi ya ozebe ka mmadụ ọbụla laa n'iyi ebe ọ hụrụ ọnọdụ mmadụ jọgburu onwe ya n'ime ụwa jizọs enwee mkpebi na ya ga-aga n'ụwa ịzọpụta mmadụ ọ bụ nkwa ndị ukwuu bụ ihe dị ukwuu na mmadụ ji onwe ya nyela ọnọdụ ibe ya jizọs ahapụ echi eze ya ndị n'eluigwe rịdata n'ụwa n'ihi ọnọdụ ọjọọ mmadụ n'ihi na ọ tọrọ ekwesị ụtọ nke ukwuu ka chineke ngwere iwe kpochapụ mmadụ niile ndị n'ụwa jizọs si mba na ya agaghị ekwe ka aka ọlụ yara nna ya laa n'iyi otu a site n'isi n'ihe ekwesu kpochapụ mmadụ niile n'ụwa ọ bụ ihe ndị a bụta jizọs ịbịa lee anya na akwụkwọ hibru isi abụọ na amaokwu iri na anọ akwụkwọ ndị hibru isi abụọ na amaokwu iri na anọ ana m agụ n'akwụkwọ hibru isi abụọ na nke iri na anọ ya mere ebe ụmụntakịrị ahụ bụ ndị na-enwekọ anụ arụ na ọbara ya onwe ya otu ụzọ ahụ ketakwara ihe ndị a ka o wee site n'ọnwụ mee ka onye ahụ ghara ịdị ire bụ onye nwere ike nke ọnwụ ya bụ ekwesụ. pọl na-ekwu okwu ebe a sị na jizọs m bịara ime ka ọnwụ ahụ ekwesụ na mmadụ ghara ịdị ire ya ewere onwe ya nwụchite ọnwụ a ya ewere aka ya dụọ ọnwụ ahụ ire ya egwere ndụ ya chụọ àjà ya egwere ọbara ya wụsị n'elu obe ya eme ka ebumnobi ekwesị ghara ịdị ire n'ebe mmadụ nọ n'ihi na ekwesụ ji onwe ya na-achọ ịgba ndụ n'ebe mmadụ nọ ime ka ihe Chineke m kwuru n'ebe mmadụ nọ ghara ịdị ire na-achọ igweta n'isi mmezu nke o ji ghọgbu ada na ivs ọdụ ọnwụ na-aghaghị anwụ nke m pụtara na ụlọ ga-anwụrịrịrị mụnụ gere chineke ntị ma na ege ya mụnụ riri osisi ya ma na erighị ya ụnụ ga-anwụ ọ bụ ihe ekwesị m bụ n'obi ọ bụ ihe okwu ya ntụwa n'aka ma ọ bụghị eziokwu chineke evu n'obi na mmadụ aghaghị nwụ ma o riri osisi ma o righị ọ bụ ihe jizọs si bịa iji gosi ekwesị si na ọ bụ onye ụgha lọọ bụ nna nke ndị ụgha na ihe ndị a niile o kwuru mbụ ụgha gụọ ọzọ n'akwụkwọ Matiu isi iri abụọ na amaokwu iri abụọ na asatọ ị ga-ahụ nlụpụta nke sitere n'aka Kraịst n'ebe ọnwụ ndị ihe ọ lọpụtara n'ebe ọnwụ Kraịst ndị mbụ nzọpụta mụ na ha abụọ na mmadụ ga-abụ onye nwere ike n'ụbọchị nke taa site n'ọnwụ Kraịst nwee olileanya nke ndụ ebighị ebi mmadụ enweghị ike na-anọgwe ya ndụ na-aga ka hụ ọnwụ Kraịst nlụpụtara Kraịst na ọnwụ ya nlụpụtara ndụ nye onye ọbụla nke kwere ekwe anyị ga-abụ ndị mụrụ olileanya nke ndụ n'ụbọchị nke taa ịgụọ akwụkwọ azai isi iri ise na atọ na amaokwu nke ise yara azai isi iri ise na atọ na amaokwu asatọ amaokwu iri na otu na amaokwu iri na abụọ ị ga-agụta ebe ahụ ka esi buo n'amụma gbasara mmebi iwu na ihe sola mmadụ na mmehie e amụma gbasara jizọs na nsogbu na ahụhụ niile ọ ga-ahụ n'ihi ọnọdụ mmadụ na ịzọpụta mmadụ na ajọ omume ihe ndị amụhe chineke na-adịla mbụ kwadobere mmadụ kraịst mgbe onye nji ndụ ya chụọ àjà n'ihi mmadụ a sị na kraịst abịaghị nwụọ ọnwụ ọdụ ụzọ ọdọ ndị la mfe a gara eji zọpụta mmadụ ka bụ ihe ndoro anya n'ihi na oge ochie adịla achụ àjà nwee ndị isi nchụàjà n'ihi mmadụ mmehie chineke enwere oge nchụàjà agwa ezinụlọ ma ọ mmadụ ihe na ọha ya iweta ewu na akpara akụkụ na atụrụ a ga-eji chụọla àjà site n'oge ruo n'oge site n'afọ ruo n'afọ a na-awụsa ọbara anụmanụ ndị a ma ha apụghị ịsacha mmehie mmadụ ọbịa muhemmerenụ jizọs njibiba anwụ ọnwụ ngwa ngwa ọnwụrọ nwụrụ n'elu obe ya sụ n'ozuwo akwa ụlọ nsọ agbaka ego nchụàja agbafu ke mgweta n'isi njedebe bụ ọchụchụ àjà niile na ngwụsị ọbara niile nke ụmụ anụmanụ ihe mgweta n'isi njedebe mbụ ọbara nke kraịst nke a kwafuru ma ego n'akwụkwọ ndị kọleshia isi mbụ na amaokwu iri na itoolu na amaokwu nke ohi ya ebe a ka ị ga-agụta ihe ndị a na ọchịchịrị àjà ndị ejila anụmanụ na-achụ ezuo ka apụghị iwetara mmadụ olileanya apụghị ịsachasị ogo mmehie mmadụ ruru ma ọ bụ naanị ọbara nke jizọs asịla ọbara ndị a pụrụ ịdị ire jizọs agaghị abịa n'ihi nke a ọ gwụla na jizọs bịara baa ọnwụ n'ihi mmehie anyị mere onye mmehie ji bụrụ onye agbaghala n'ụbọchị nke taa jizọs nwere ike ịgbaghara mmadụ mmehie n'ihi na ọ bụ chi na onwe ya jizọs mbụ chi ọnwa o jepụ ịgbaghara mmehie ọ bụ hwe mmeri enụ o bụrụ nwa atụrụ ka na enwe ntụpọ ka e site na ntọala nke ụwa ka ị e ga-agụta n'akwụkwọ pita nke mbụ isi mbụ na amaokwu iri na asụtọ na nke iri na itoolu ya anya onwe anyị bụ ndị nwere nketa oke n'ebe olileanya ahụ nke ndị ngozi ndị mbụ mgbe jizọs m ga-abịa n'ihi na anyị nwere ike inwe nketa oke n'ime na ọbara na ọnwụ nke jizọs kraịst ma ọ bụrụ na ikwere mụ onwe m ekwere ihe ndị a dabere na ahọrọ nke mmadụ ọ dabekwara na ọchọ nke onwe onye ihe mmadụ na-enweta mbụ ihe ọ chọrọ ọ bụrụ na echere ịga n'ala eze ọ bụrụ na echere ịnweta ndụ ebi ebi a ọ dị n'aka ikwere eziokwu ọ dị n'aka ịnabata kraịst ọ dị n'aka ịgụ akwụkwọ nsọ ọ dị n'aka ilekwasa kraịst anya ọ dị n'aka ilefu mmadụ anya ọ dị n'aka ịhapụ ụzọ ọjọọ na ụzọ nduhie niile ụmụ mmadụ na-eduhie na okpukperechi ọjọọ ha ndị iche iche ka a na-ekpe n'ụwa taa eji na-achụ ego eji na-eme ego ihe ndị a abụghị ihe na-azọpụta mmadụ na-agụkwa n'akwụkwọ nsọ na-atụle site na jenesis ruo mkpughe ma site na jizọs na ndị amụma na ndị ozi nke jizọs na ndị niile nnọchikwara na mgbe ndị ozi niile nwụsịrị ma o nwere ndị na-achụ ụba na ego ka ndị isi chọọchị na-achụ n'ụbọchị taa ndị na-akpọ onwe ha ndị amụma ndị na-akpọ onwe ha ndị ụkọchukwu ndị na-akpọ onwe ha ndị fanda ndị kenahụ ndị mvụtara ihe ndị a niile abụghị ịra akwụkwọ nsọ nwere n'otu olu ụfọdụ ndị ụkọchukwu ga na-enwe ego ka ndị ndọrọ ndọrọ ọchịchị asị m na inwe ego jọ njọ ma ihe m na-ekwu n'ebe a mbụ na ebe anyị na-aga n'ụlọ anyị ndị n'eluigwe akwụkwọ nsọ ma anyị kpado akụ anyị n'eluigwe ma ụfọdụ mmadụ na-akpado n'ụwa ị na-ekwuru okwu gbasara alaeze eluigwe ka aha a na-emetọ ha ha ma onye nwere nchekwube na ya aga na eze ga-edote onwe ya dịka ọbịa n'elu ụwa ịma otu onye ọbịa na-edote onwe ya ọ naghị akụ oke ọkụ ma ọ bụ rụọ oke ụlọ ebe ọ mara ebe ọ bi n'otu ụbọchị na ya ga-ala otu a ka ọ dịrị onye nkwere ekwe ebe a abụghị ebe obibi anyị anyị bụ ndị ọbịa n'ụwa nke otu ụbọchị anyị ga-ala n'ihi ya jizọs ekwela nkwasị na a ga-abịa kpọpụ anyị n'ajọ ụwa nke a anyị ala n'ụwa nke ahụ ndị mma ka a na-akwadebere anyị bụ ụwa ọhụụ bụ jerusalem ọhụụ ahụ anyị ga-anọ nnọọ afọ abụọ na ọga iri n'eluigwe tutu abalụghachi ọzọ n'ime ajọ ụwa nke ebe onye nwe anyị ga-eme ka ihe ọjọọ gabiga ana m arịọ ka ọdịrị anyị otu a n'aha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 anyị anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo